ndewo ndewo um, ndebe anyị ndebe anyị <coughs> ndewo ndewo um, na aha m Ikenna Amobi onye isi na ụlọ ọrụ nke akpọrọ Igbo Amaka Productions Igbo Amaka Productions bụ ụlọ ọrụ na-emepụta ejiji Igbo na-emepụta echiche na egwu ọdịnala na asụsụ Igbo ihe anyị ji eme ya bụ na asụsụ ile anya ugbu a taa n'ala Igbo ịhụ na asụsụ igbo na-adị ka ọ na-apụzi apụ ka anyị mepụtaba ejije igbo ka ndị igbo kiri ibe ejije igbo ndị igbo ndị nọ n'ala igbo ndị nọ na mba dị iche iche ma ndị nọ n'obodo oyibo ka ha na-ekiri ejije igbo ama ka ọ dị n'oge mbụ ka anyị wechetakwa ya otu ahụ ọ dị n'oge mbụ n'ụbọchị nke taata ọ bịa mere anyị ji si ọnwụ si mkpa na anyị ga na-eme ejije igbo ka ndị mmadụ na-ekiri ejije igbo daalụ kedu ife ịchọ ka mere gị hapụ m abụghị m onye iche na mbụ abụ m onye ogidi na idemili nọt na local government area anambra steeti ihe mere m ji mebe ejije igbo abụghị naanị na ndị igbo kwesịrị ịdị na-ekiri ejiji igbo kama na ọ bụ na ejiji igbo bụ Eh, onye ọbụla bịara n'ụwa nwere ebe ọrụ chineke na alụọ eh, m nwa hụrụ ya na nwanne m nwoke bụ nnekwu nna m eh, chinụọlụmọgụ achebe bịa lụọ nke ya n'ụdị nke ya ndị ụwa were ya na-eme ọnụ ọsọ ka ọ lụọ nke mmadụ nke ya ka ọ lụọ enechara m anya hụ na ihe m na-eme ugbu a bụ ọrụ nke m ka m na-alụ anya <laughs> nwere m ti ga-aghọta ihe m na-ekwu ọ bụ ya mere m ji na-eme ejije igbo ọ bụ eziokwu ndị Igbo kwesịrị ịdị na-ekiri ejije Igbo mana ọ bụ ọrụ nke m ka m na-alụ ihe na-agba m ume m ji eme ya <laughs> ọkwa Chineke maka na <laughs> e na-ele ya anya nwere ike ọ bụla ekwesịghị ime na-eme ejiji Igbo mana Chineke chọrọ ka ọ bụrụ ya ka m na-eme ọ bụ ya na-agba m ume ọ bụ ya mere m ji na-eme ya na-emesikwa ike anyị enwee na ọtụtụ echiche ugbu anyị enwee na echiche hmm, iri abụọ iri abụọ that's 20 movies right now anyị enweela about eh, ejije eh, iri abụọ ugbu a kemgbe anyị malitere emebe ejije na 2000 and um, n'afọ 2011 anyị enweela ejije iri abụọ aha ha bụ otu nke mbụ bụ gịnị bụ aha gịnị bụ aha gị bụ akụkọ na-akọ maka onye igbo a mụrụ na mba na mba na-abụghị ala igbo ọ lọtọnụba ala igbo mana ọ nwere mmasị ka ọ lata mana nna ya ekweghị maka na nna ya sị na ndị igbo nụlọ n'ụlọ na-egbu mmadụ o wesị nwa ya nwoke anakwana nwa nwoke si mba ngwa nna m ga-ana o na bụ ọ hụrụ ahụhụ nke dị iche atara ya ahụ n'ụdị pụrụ iche na be nna ya mana ọ mechara ọ dịkwa nwaka nwoke ka o dị otu ọbụla o dị ihe a chọrọ ka anyị ndị mmadụ na ịnọkọta na mba ịnọkọta na ọkata ka ịrute n'ụlọ ka ị mara ndị ụlọ ka ndị ụlọ mara gị ọ na-ama ezigbo mma a ije sie ije ọfọdụ ya ụra his name is Gabriel Nelson born in the city ọ na-aghọta asụsụ anyị ọ na-aghọta Igbo n'anya ọ na-anụ Igbo ọ na-anụrụ asụsụ anyị nke a gbasara ya mana mmemme emesiela ihe ife dịka elili eji eke nkụ gịnị bụ aha gị left for the village in search of his father's house. Get, get, get, get down here, go, Go here. Where is the problem, I'm looking for my father's house here in the village. No, my book, yo. nke abụọ bụ ọnụbọgụ ọnụbọgụ betụju anyị mere maka akwamozu ndị Igbo mụtara iji achụmadụ nwere otu a ele ụlọ ha n'ile elu ga e onye nwụrụ anwụ akpacha onye nwụrụ anwụ ndị igbo agụọ na-agụ ndị dị ndụ anyị wee tinye ya n'echiche ọ bụkwa na onye nọtekwa aka tinye ihe kwesịrị inye ya eh, mana ọ bụ na ego adịghị otu ọbụla akara ga-eji wee onye nwụrụ anwụ kwa anya isi na na okeke ma n'ọka afọ ma otu a ma otu nke ọzọ eh, na m ga-emezi otu a ka ọ makarịa nke ha na nnọọ ego ọbụla eti na akwamozu bụ ego furu efu Ah, mana onye nwoke bi ezigbo ndụ debe ego si wee kwa anya akwa anya ọfụma na nsogbu anụrụ na ọbụna ọ dịrị nwanne m ịgakwa n'oriri na fim a na ajụjụ ahụ ụfọdụ gara mentọ nke a na-akpọ kidnapping ndị nke ọzọ ga-eme ọtụtụ ihe ọchọọ dị iche iche ka e wee nweta ego eji akwa ozu ọ dịghị mma naira wee nye ndị ụka nri ya arụ na nna ya gwara m na ọgbụ eke esi chọọ anya fụrụ ya si la na ịnọ kwekwa ya kpochapụ ya ọfụma na-eme ka iwe na-akara na dee ya ka ude na-akwado akwamozu a n'ụdị pụrụ iche ọ si nọọ ụgbọelu ka a ga-eji wee bunata ozu eh, lotekwe maka ya ụkọchukwu anyị n'ụgbọala ya ọnụ bọgụ ada akọbi akọ onye ọbụla ga-anwụ na ala ga-asị ya nwụkwa ụdị ọnwụ nne m kama elu na ndụ onye efere elu kịta ọ nna nna na onwere onye ga-anwa anwa tenkweghị onwere onye ga-anwa anwa kpatuo ofu mkpụrụ anị aka na ịnọ isi na ga-eji wee kwa nna

ọma nna n'iyi ọma nna n'iyi ọma nna n'iyi anyị ga-emekwanụ anyị ga-emekwanụ nzọgbu nsogbu ya na ndị ezi udo na-esiele anya ọ bụrụ nwanne m nwaanyị ofu mkpụrụ anya ji isi ụgwọ nke a ka ya afụsị arụ nke a ka ya afụsị afụdebe obirike obirike mụ nwa gbaa ya ka adịgo n'obi achọrọ ka nwebe eze si n'obodo a wepụ onye abụ ajọ nwoke achọrọ ka ọ pụọ n'obodo a nwanne va nke anyị gburu bụ ndị ụmụ nkakwụ ejije anyị na-adị mma nke ukwuu anyị anọghị n'ịkọ iwu mmadụ anyị nọ n'ịkọ akụkọ anyị akọrọ gị akụkọ kwesịrị ikiricha anya isi eziokwu eziokwu akụkọ a dị mma ọ bụ ihe anyị na-eme ndị ndewo nwanne m ahụlọla anyị bụ igbo amaka productions igbo amaka productions eh, nke onye isi ya bụ chidi ikenna amaobi ndị makwa ya ọfụma na etu ya igwe okike